igbo bụ igbo ekenekwa m na ọzọ abịakwana m ka nsị ebe biko ebe ọbụla na-enweta vidiyo anyị ebe ọbụla na-afụ anyị anyị si na udo dịle onye ọbụla udo dịle nwoke udo ya adịkwala nwaanyị biko ihe a ji wee bịa bụ gịnị udo mana anyị chọrọ gịnị ka ị gaa anyị ntị ka ịnụ okwu anyị ji wee bịa n'ụbọchị nke taata yes ọ bụrụ ọzọ ihe ọfụ na Zion ministri na-eme gịnị na Zion ministri na-agbada ana igbo anyị yes ọ bụrụ ọzọ ihe ọfụ the news adịgo everywhere that is why nji wee sị ka bịa kwukwa n'okwu gbasara ya mana gee m ntị there's a lot of comments na-afụ na social media na-asị ee eh, why not alụọ factory why not alụọ nka why not eme nke ọzọ why not ka eme nka ka ewe employ ya youth ka m gwa gị truth ka nwere ihe dị n'ụwa nwere ihe imegide n'ụwa ka imete e ụwa mma but as a Christian onwe ihe m chọrọ ikwu so that ka ndị na amaranụ wee mara as a Christian na-pay attention to some details to some things happening. enwere ihe m chọrọ ikwu na this video ya bụ nkwụcha ya ka ị gee ntị ọfụma ma chekwaa echiche n'ime nke gị ka ị mara ya sị na this young man ime ihe niile o kwuru nke a bụkwa n'eziokwu nke a ekwetara m na ya which is your own right ikwe ị na-ekwetara na some things because even Peter Obi sị na ọ nara like ịlụkọlụ with everybody na-ekweta n'ihe okwu onye ọbụla nwee nke o kwetara na ya so biko achọrọ m ka m kwukwa n'okwu there are some things m bido nghọtaba about people lately there are so many things m bido na-aghọta about ndị mmadụ all these people na-eme ihe ahụ ha na-ekwu ihe ha na-ekwu does not mean na ha like evangelist obikobi ọ na ha ọ na ha sorry ọ na ha ndị igbo anyị ha likere ndị igbo not just that the hatred ha nwe ebe our brother bụ evangelist Ebuka Obi nọ the hatred ha begin to look deep into people about all these things Senaga on. That is when you were isolate young woman for, for many weeks now. Just knowledge and then no one heard their name make a check up. Bala. We been watching. When I on there, I know about the problem. These guys are never the problem. Here with the problem beginning. There is something controlling them that is that is that is getting igniting the agitation against the things of God. there's an is a, a, very big agitation from hell against the things of God because most of them nacha na be sometimes ebe jụọ ha na eh kedu ihe this young man mere unu ji hate here so much one thing ha ya sị eh ọ na-alafu ndị Igbo eh, anyị ọ na-eweta tradition ndị ọcha na Christianity abụrụ ways of ndị Igbo gịnị nwa na abụrụ ways of oke na-ajụzi onye anụ nwa ji ebuli egbe o nwere onye ọ mara ụdọ si na ekweta ihe anụnwa na practice kwanụ bụ na 90% of unu na-asịkwanụ na Christianity emerọ nke emerọ nke ọzọ bụkwa we are, born from a Christian background most of you in your family can no even convince your people now ka ha bịa soro gị ihe ị na-eme because imele na imele na there is somebody somewhere in your family that is still praying for you ka ịchịkpakọ ọgụ ọnụ ụfọdụ na-asị ee na ndị ọcha wetakwanụ tradishọn aha ndị ọcha wetakwanụ the religion na naijiria akwa ya ka ndị ọcha na-instigeti ihe nwanne obodo oyibo yes a na-agba olimpik n'obodo oyibo ndị ọcha nwere somethings ha mere that ị na ajụzi onwe gị si oke ọ bụrụ na kristianity enwere ụlọ ọba ọ bụrụ na kristianity mee gịnị enwe uru ụlọ ọba kezi ihe mere ndị ọcha ji atry as much as the can in order to pull it down. in order to pull it down, in order to create another imaginary something in the life of people. we ọbụla ha yeme ha na with Christianity but they can't go close to Islam ụfọdụ na-asị e eh, na mana na after that incident in na Paris against Christianity eh? ndị ọcha mee the, the, leading, the third leading company na-provide telecommunication they will have to withdraw their support from Olympics about billions of dollars Haji Weme sponsorship, they withdraw it. Samsung, on their own part, as of this morning, Samsung you pull Lukwana out from the sponsorship about over one billion dollars sponsorship uh -huh, again. Then after all said and done, Imakwana Paris suffered a day blackout, but nobody is trying. Is, they are trying so much. Kahakova up uh, now. No more. Oh, I have No life as normal. a young boy ji ihe a agba n'elu mmiri ka ọ gbaa n'elu mmiri ha si na ọ bụ na o wepụrụ foto jizọs dị na ya na ha ama mme ala akwụkwọ patisipeti ị na-ajụzi onwe gị na-asị what is really happening So this, this thing keeps me thinking wey sị this is exactly the same thing na-eme n'obodo ndị na-emekwa n'ala Igbo anya because na ịbịa na-ajụ ndị mmadụ why ha ji wee hate Christians even them themselves they cannot tell you. So na again take am gwa gị there are few things ya bụ Zion Ministry bata na Imo State ngopala precisely there are few things ya bụ Zion Ministry bata uh, these two things must happen. nke a bụrụkwa that it will happen nke a bụ no is a must nọ ya eme one bụ light amọrọ m ka isi interpret ya in your own farm in your own form light is not necessary about ọkụ nepa light bụ ihe a na-akpọ ihe ihe ya bata na ngọ kpaala mbịa si nọ n'Imo steeti ana m atụ asị mma ana m asị gị na ihe na-abata na gịnị ngọ because the reason m ha sị gị na because again the bible mee ka a that the world is is is covered with with wicked with with with darkness and darkness was upon the earth and gross darkness the people ọ sị but your light will shine so that your light a ah, na-ashine na ngwa but the tin ya people na-enejeli people will be drawn all over the world to that light a ah, na-ashine na ngwa despite the fact them being in darkness because ọsọsọ onye nọ na darkness ya afụ light onye nọ na darkness ya na-afụ je light ebe ọ dị ebe ọ naghị asị ịnọ na room like this ị naghị afụ enyi ọdatin nọ gị nso mana ọdat kandụl ahụ amụla amụ gbodetin ya eme gịnị ya eme gị ka ị na-afụ ụzọ wee mara ebe ị na-aga light ya na ngọ ọkpala two development massive development na-abata na that village massive development because why now ije focus your attention e mgbe Chibi Joshua no let me just bring your memory back imana na Lagos State Government generate kata income with with the kind of flight ndị na-abata Nigeria onye bata nke kebe their destination Emmanuel Church Emmanuel Church Emmanuel Church during the time of Yaradua Yaradua have to call Chibi Joshua on a private meeting ha na-agwa go and check it on record on private meeting. After that, Oish Ohonor TB Joshua with one of the best personality award nobody has ever earned till today. Yaradua nyelia yako Tisiana, itisia na wewelea wenye a Christian. TB Joshua did not say it. Omwe years later, webebe kuwe ya na TV. Ndị we wee na such thing na me during the time of Yaradua. so na-agwa gị sị na development ya bata na ngụ ọkpala that development will affect the whole of Imo State bicos one onwe ihe one of our brother kwuo one starting from airport ndị na-abata abata airport workers wee wee nweta taxi drivers ga-enweta ọlụ taxi drivers ndị lụ hotel alone enweta ọlụ ndị lụ itri ya enweta ya na-ele nne ndị lụ restaurant yi na-enweta nne ndị lụzi real estate maka na onwe ndị ya sị ka oke ọ na-aza ministrị ka ha nweta shop na ana igbo anyị chọzie ebe ha ya ebi so landlords things are about to appreciate very very well n'Imo State just because na gịnị mere light came. 3 mgbe a anyị ebido massive construction construction abụọkwa nke one year ya na-agwa na construction ya aga on n'Imo steeti na ngwa ọkpara for rapidly na ụkwụ asị ọsọ ya aga for continuous three good years now na that three good years ahụ ndị na-asọplai rod ya enweta ego ndị ele cement ya enweta ego ndị na-ele aja ya enweta ego to the lowest part of ndị na-anya moto ndị na-anya moto ya enweta ego because mụ nwa nọ ebe anụ nwa na m ya sị na ọ bụrụ mmadụ niile ya ele ana odizugwugochi gwanụ nwa a na-eme ọ bụrụ mmadụ niile ya eme gịnị ya ele ana and everybody mmadụ na-abụ landlord enwe ndị ya ego a na to resell all this godogodogodo a na-anọ ebe na-eme gidigidi anụnwa a lot of people may not be alive to even see it ọ bụrụ maka gịnị God's doing ihe a m na-agwa gị bụ reality na Zion na-abịa Imo State nọ na-abịa Ngọkpala a lot of people may not be alive to see it enwe ndị ya anụ the news na ntị nwe ndị ya afọ the finished story o nwere ike ọ bụrụ maka na ha bụ ihe ọjọọ n'obi nwekwana n'ike bụrụ maka gịnị mee for my eyes has seen the Messiah so some people will have to go gịnị and rest ya ngwa gị bụ proverb ọ bụ na ya ama ịmalụ then ọkwa thirdly thirdly or fourthly ndị a lot of things like somebody like me go myself na mbụ na mfu ego njeje go tipa go moto moto rod na-ebu rod up go buses because na a lot of things ya na-eme enwe ebe ebole moto ama mbanwu you have to use bus enwe ndị ya need tipa iji kpọọ aja you have to use tipa enwe ndị ihe niile ede pikọp ihe bụ blọkụ ndị ihe ebu ọdụ those stens bụ gịnị massive everybody will benefit from it as long as na o nwere ihe aka na-eme si gị ike na ana igbo anyị ngọ local government area of Imo State as long as na nwere ihe ị na-eme aka si gị ike na ihe ị na-eme that grace will surely locate you in one way or the hapụchakwa mkpu niile a na-eti na social media a lot of your family members na-alụ kapịnta sef ga-enweta ego because anyị rufu ụlọ ndị na-ele osisi yere osisi ana na-agwazi agwazi ndị plumbers this is a massive project na-akwado ịga on i don't see the reason whereby you be talking against it because na kedu kedu development and kedu kedu massive industry anyị alụ karịa nke nke anụnwa na-akwado ịlụ kịta because some of you ọ bụla onye Chukwu chọrọ igozi through all these things ha dị 100 bido ọrụ bido bido bido mewe ọ n'otu tins things na Imo steeti anụnwa a na-eme eme mgbe tam a na-emechi ya 2 3 years a lot of ya agba na n'obodo ọzọ a lot of ya benefit gbaa na n'obodo ọzọ a lot kwa ya benefit jeje go moto mewe ọ n'otu tins ọzọ in another location nkọ ya agbalụọ kọmpanị tata achụọ achụọ echi achụọ onye achụọ onye achụọ onye ọzọ employ ya ndị ọzọ onwe kọmpanị onwe development karịa ngo wee dị independent you charge according to ihe ya alụnwụ ịlụcha e ịnara e ego gị ịna e na ifo ịma ihe na-emenụ a lot of people ya enweta ego jeje develop with their community just because na ha ma gịnị na come in contact with that grace of Zion ministry si na si n'ebe evangelist Ebuka Obi nọ wee pụta na mata ihe ọbụla ime n'ụwa as long as na ịbụ igbo blọga igbo kọntent kreto esi na ekwubero maka akwa ọkụkọ esi na ekwubero maka ebuka obi na mata ihe ọbụla ị na-ekwu ihe ekwugo maka these two people in one way or the other ha enyego gị nne ili n'ọnụ gị in one way or gịnị or the other mana I'm emphasizing on on Ebuka Obi ọzọ dịkwa ka ibie wee bụrụ na gịnị mee massive massive people people are beginning we beginning to gịnị to troop in n'Imo steeti that is why no mata ihe ọbụla ị gere mba ka ntị asị gị na echefubulu gị echefu a na-akwadokwa icheta gị ọzọ ọ bụrụ na ị na-ege Mbaka very well ị ya na-anụ ya so ọ bụrụ na ọ nwere ihe echefula echefu n'Imo steeti ọ bụrụ na ọ nwere ihe echefula echefu n'Imo steeti ọ bụrụ ndị echefuru echefu echefuzie ọnwụgoro ndị echefu echi onwe ihe bụ na anya sị eyi o nwekwara onye mma na-alụ ihe dị otu a ihe dị otu a ngwa jee jee kpọọ ọnya ahụ that person enwetakwa gịnị enwetakwa something because na something na-aga on in that location so don't see it as na gịnị mee na na na eme ihe a na-eme nke ọzọ eme nke ọzọ a lot of things ya eme n'Imo State in the next two to three years you will be shocked enwe ndị ya alụcha dis ọlụ a kịta lụọ hotels lụọ emee eme ndị mmadụ employ nwekwa ndị ya alụcha ọlụ nweta ego ha eji wee mee gịnị wee lụ factory ha eji wee mee people employ another plis. because Zion ministr ama nlụcha chọọchị gara ịlụ factory gara ịlụ hospital ha ya alụ hospital ha ya alụ ha ya alụ itri e ha ya alụkwa hotel ihe a na-ebudata n'ala Igbo a bụ times 5 or times 10 of ihe dị na Lagos because Lagos enweghị space Lagos ma gịnị enwero space this kind of this kind of massive job gagolo na Zion Zion City ground ahụ ọ bụrụ na Lagos mmiri ka aka na-ekpochi by now mmiri ka aka na-ekpochi by now because na ị ekpochi ekpochigide mmiri mmiri ikpochiri ekpochi ị ga-eji ego iji ekpochi mmiri wee bido five story building mana na ịkọrọ isi aga speedily and somebody nọ somewhere na-atọ ọkụ na this this ihe na-achọ ibi gị gịnị bụ uche achọrọ m ịma na ebe onye omenala achọrọ m ịma na ịbụ onye ụka gee this video igecha ya nwana otu tinye abata gị si ọ bụrụ na ije na nga ọkpala steshọn wa somtin dị ya chọọ sọnwe gote ebe a na-ele nne chọọ sọnwe gote ebe ya na-ele full stọf chọọ provision shop mepe i bet you in one in six one in six months one year ị ga amaghị ihe mere because na okwu ya na-aga dị estidi ụkwụ ya na-aga dị estidi jos kpebe ekpere ka chi gị wee lote gị kpebe ekpere ka mee gịnị ka chi gị wee lote gị ọ bụrụ oge ọbụla unu ajọ nụọ a na-asị matayas nke matayas nke ọzọ matayas kwe unu ahụ ya n'ọnụ matayas has become a system Matayas is no longer a name. Matayas is a system, just like poverty. Bible saying again, mmadụ na-ajụ sị can the rich and the poor cohabit together ọ sị gịnị mere the poor you will always have in your midst so Matthias abụrụgo a system that if anybody any man of God nwegide preaching of grace preach gide Matthias wee ga-enwe ntị wee calm down wee gee ya ntị Matthias will win more souls than a tongue talking brother, evangelist Nogo 20 years Namwero Eomel achieve. Because even as he is right now, Matthias is sitting on a time bomb. He is indeed sitting on a time bomb. Why Abona? Only who could kita pararam quili any man of God. His people will raise hell upon him. His followers will raise hell against him. Lanawata. so like i said like ndị mmadụ ya nwere ike bịa na-asị m na once i compare materials with poverty a wise man once said also poverty is not a state of being without money but being without hope gekwa m nche nkwukwe again poverty is not a state of being without money but being without hope so biko ebe ọ bụ na-enweta vidiyo kaba arụ share ya because na a lot of things na-akwado ime ama m mgbe m nyere advice unu JJMN investment in Abia State. I said it before, and I'm still repeating it again. This is another opportunity. gbadabana n'ala Igbo because Lagos steeti anụnwụnụ na gidi gidi one day ndị Lagos etetefu na onwere ozi onye nọ na Lagos steeti anụ nwaanyị nọ n'ime nekwana ha ka ha na-akwado ime something against ndị Igbo ha sị na ha ga-eme protest against ndị Igbo na gịnị mee Igbo must go ndị Igbo ya ana ju asị na ha ebido August 20 till August 30th or so. The flyers are circulating everywhere na social media. Even the pg post with that, and I don't I think na I suspend the go the page, mana the post has gone viral. It's time onye ọbụla maliri ihe kịta ihe ọbụla ị na-eme have a memory thinking of one day one day na onye ọbụla na-ana ana na Lagos na-emechi emechi onwekwa ihe nkwu mana aja ọsịnsị gị nwee nwee a sense of ịmago second option plan A and plan B so asị m ka ọ maziela onye na mma ka ọ dị na ọzọ ndị